AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m nọnyere anyị niile anyị abịala ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị bụ nke na-asị ọ dịghị ihe a pụrụ iji dochie ezigbo mmadụ ọ dịghị ihe a pụrụ iji dochie ezigbo mmadụ ọ dị ilu ndị Arab na-atụ ndị Arab na-asị egbujikwala osisi ahụ nke na-enye gị ndo egbujikwala osisi ahụ nke na-enye gị ndo lee anya ezi enyi m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa na ndụ pụtara ihe nye m nye gị bụ n'ihi ndị mmadụ ndị gbara anyị gburugburu ndị anyị na ha na-enwekọ ihe ndị dị iche iche n'otu ogo ma ọ bụ nke ọzọ bụ ndị mere otu ihe ma ọ bụ nke ọzọ ịhụ na gị onwe gị bụ ihe ahụ ịbụ n'ụbọchị taa o kwesịghị ka echefuo ndị dị otu a n'ihi na otu ụzọ ma ọ bụ nke ọzọ ndị a bụ ndị wepụtara ohere ime ihe ha nwere ike ime ka ịhụ onwe gị n'ọnọdụ nke ịhụrụ onwe gị n'ụbọchị taa lee anya mmadụ dị ka nne gị onye buru afọ ime gị ọnwa itoolu ọ bụrụ na nwaanyị a ekweghị na ọ dị ihe ị ga-abụ ọ ga-egbu oge gbuo afọ ime gị ọnwa itoolu mụọ anya abalị lekọta gị zụlite gị kedu maka onye dị ka nna gị ma ọ bụ nwanne nna gị ọ bụrụ na onye dị otu a ekweghị na gị ọ ga-enwe ike wepụta akụ nke ọsụsọ gbara ya na ya si nwa a kwesịrị ịbụ onye zigara ụlọ akwụkwọ o kwesịrị ka nwa nwee mmụta o kwesịrị ka nwa nwee amamihe ọ dịghị mma ka nwatakịrị a nọ n'isi kedu maka onye nkụzi nke lekọtara gị n'ụlọ akwụkwọ onye wepụtara ohere zie gị ihe ndị ị na-amaghị ọ bụrụ na nwaanyị a nke gị na ya bi ekweghị na gị ọ ga-alụ gị ọ bụrụ na nwoke a nke mụ na ya bi taa ekweghị na m ọ gaa alụ m onye ahụ nke nyere gị ọrụ lechara anya hụ na ọ nabatara gị na o kwere na gị mara na ọ dịghị mgbe ị ga-eweta mkpọchi iru nye ya ya ewee gị n'ọrụ ọ bụrụ na ị na-azụ ahịa gị onye mụ na ya na-atụgharị uche onye ahụ ọ bụ mgbe ọ bụla ọ bịara ahịa ya chọọ gị bịa zụrụ ihe n'aka gị onye ahụ nwere nkwenye na gị o kwere na ọ dịghị mgbe ọ ga-azụta ihe na-adịghị mma n'aka gị cheta gị onye mụ na ya na-atụgharị uche na ọ dị mgbe mmadụ gwara gị okwu nke nkwali na ọ dị mgbe mmadụ gbasara gị iru mee ka ị bịa ya nso n'ihi na ọ bụrụ na mmadụ agbasaa iru ị pụghị ịga ya nso ịgbasi iru pụtara na ọ nabatara gị na ọ nọ na njikere inye gị ndụmọdụ ime ihe ọ bụla nke ọ pụrụ ime nke ọ pụrụ ime ịhụ na ndụ dịrị gị mfe lee anya ewepụ ndị mmadụ ọ dịghị ihe anyị pụrụ ịbụ n'ụwa ma ọ bụghị na ndị a lechara anyị anya kwere n'ihe ha hụrụ n'ime anyị nwee mmasị ịsị ka enye aka n'ụzọ dị otu a ka o wee dịrị onye a na mma ọ bụ ya bụ ihe na-ewute m mgbe ọbụla e wepụrụ nwatakịrị nke na-abịata n'ụwa n'ihi na onye a wepụrụ nwatakịrị a adịghị mgbe o kwere na nwa a pụrụ ịbụ onye eji eme ihe n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ ọ hụrụ na nwa a abụghị onye o chere obi ya na apụghị ịgụnye nwa a n'ihe ọ bụla mgbe mmadụ nọkọtara ya sị nwaanyị gawa ihe gị amasịkwaghị m mụ na gị agbakeela ọ pụtara na o kweghị na nwaanyị dị otu a nwaanyị ahụ ekweghị na nwoke dị otu a ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ekwela ka ọ dị mgbe ị ga-ahụ ndị ahụ bụ ndị nyere aka iwelite gị na ndụ ga-eletuo ha anya gị mee ka ọ dị onye hụrụ gị were anya dowe n'elu cheta na ọ dị mgbe ndị a mere ihe ha nwere ike ime iguzogide gị ịhụ na ịbara uru eledana onye ọ bụla nke mere ka ị nweta onwe gị ọbụna n'ọnọdụ ọbụla nke ị na-ahụ onwe gị n'ụbọchị taa lee anya gị onye mụ na ya na-atụgharị uche onye ahụ na-akwazi ụgbọala gị eledana ya anya onye ahụ ọ na-abụ ọkụ mebie n'ụlọ gị akpọọ ya ya gba ngwa ngwa bịa were eriri ndị a na-enye ọkụ sụkọta ha isi ọkụ adị mma nwekwa n'ụlọ gị biko eledana ndị dị otu anya ọ bụ onye ahụ nke na-abịa akwụkọta mmiri gị ya na-agba ọ sụchie akpọ ya ya bịa soghee ya ọ bụrụ ebe a na-aga mposi mebiri akpọ ha ha ewere aka chaa ma ihe ekwesịrị ịcha chaa ihe ha na-ekwesịghị ịcha ịhụ na ndụ dịrị gị mfe gị onye mụ na ya na-atụgharị uche ejila ndị dị otu a eti egwuregwu ihe kpatara ị ga-eji ghara iji ha iti egwuregwu bụ n'ihi na mgbe ị gosiri ha na ị kwere na ha ọrụ ndị ọzọ ha ga na-arụ n'ụlọ gị ha ga-eji ntụkwasị obi rụọ ya ị na-eme ka ndị a bụrụ ndị nwere ntụkwasị obi ebe ị nọ ị na-egosi ndị a na-ewulite ịtụkwasị obi n'ime ha ime ka ha mara na ọ dị mkpa na onye ya na mmadụ na-emekọ ihe na-ekwesịrị inwe ntụkwasị obi na ị kwesịrị ikwere na onye dị otu a ya mere dịka m na-eme ka anyị mata n'ụbọchị taa ọ dịghị ihe ọ bụla nke a pụrụ iji gbanwee onye ahụ nke akpọrọ ezigbo mmadụ ma ọ bụ onye dị mma na ndụ ọ dịghị a pụrụ iji gbanwee ezigbo mmadụ ọ bụrụ na mmadụ niile kwee ntụkwasị obi gị ahụ n'ụwa anyị ga-abụ ebe dị mma obibi mgbe ndị a tụfuru ohere welite gị na-ahụ ibi ndụ nke mweda onwe onye n'ala n'ime gị ịghọta na iji ha kpọrọ ihe na ikwere na ha ọ na-ewuli ndụ elu ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị ihe karịrị ibi ndụ nke onye wedara n'ala n'ihi na mgbe ị na-ebi ndụ n'ụzọ dị otu a ị na-ewulite ọtụtụ mkpụrụ obi mkpụrụ obi ndị ahụ ndị wulitere gị mgbe ọnọdụ gị na-adịghị dị ka ọ dị n'ụbọchị taa nna sị ka ị na-eme nka ka onye nwe m gọzie gị duzie ụzọ gị niile mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 070 6363 7224 07063637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ndị Seventh Day Adventist District Choir Aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke na-agba unu ume ka ịhụnanya ya bara unu ụba n'aha Jizọs ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-ekele igwe mmadụ ndị chineke na agoziela n'ọtụtụ ụzọ ndị na-anụ olu anyị n'oge a ebe ọ bụla ị nọ anyị na-ekwupụta ngọzi ka onye nwe anyị n'isi gị ọ ga-ịdịgide n'isi gị n'isi ezinụlọ gị site ugbu a ruo ebighị ebi narịọ ka inye anyị ntị gị ka onye nwaanyị nwere isiokwu ọ chọrọ ka ileba anya ga-enyere gị aka ịga n'iru na ndụ a dịka onye kwere ekwe isiokwu a bụ nke si mmata chi maọbụ mmata chineke anyị amarala ndị mmadụ na-agụ aha ha sị mata chi aha mmadụ maọbụ mata chineke ma ịchọọ ịkpọpụtacha ya ọ bụ isiokwu onye nwanyị chọrọ ka anyị leba anya mata chi ebe anyị na-ewere akwụkwọ nsọ akwụkwọ nsọ si na ọma isi ka iri na iteghete ahịrị nke mbụ na nke abụọ ya anyị ga-ekwu okwu karịsịa n'ahịrị nke mbụ anyị hụdata isi ebe ọbụla ị nọ onye nwaanyị onye ezi omume chi kwesịrị ntụkwasị obi n'oge a anyị na-ekele na-arịọ ka anyị na-echela ntị ịnụ ihe ị ga-agwa anyị kwue na ndị oru gị na-ege ntị na-echere okwu amara gị kwue ma rie otuto n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen matachi dịka anyị na-ekwu isiokwu anyị anyị na-arịọ ka ị soro anyị na ahịrị na ahịrị ka anyị na-aga ọ bụrụ na anyị na-ele anya okwu a mbụ ịmata chineke dịka nkọwa si dị ma ọ bụ mata chi ọ bụ isoro ya n'ụzọ ụzọ niile nwa ọbụla ị nụrụ ị akwụkwọ nsọ ihe ọbụla onye nwaanyị si mee ma ọ bụ emela gị soro ya ọ bụ ya bụ ịmata chi maọbụ matachi. mata chi dịka okwu nkọwa wee si dị okwu a maọbụ isiokwu a abụghị ajụjụ ọ bụghị ịtụghara ntụgha ọ bụ iwu helegha yi ime matachi matachi ọ bụrụla anyị si anyị mejuo okwu le isiokwu anyị nwere ike ịsị matachi n'ihi na n'ebe chineke nọ ka ndụ dị anyị lee anya laa ụwa anyị nọ n'ime ya ọtụtụ ndị apụọla gaa e, ụlọ akwụkwọ gụọ nke ndị bekee kpọrọ lọọ ịpụta wee asịghịla wee bụ lọya ndị ọkaiwu ọ bụrụ bụrụla ịṅakwa ntị ịgakwa ịhụ ndị wele agụọlanụ mmụta otu eji enyere ụmụ nwanyị aka n'ọnọdụ ọmụmụ nwa ndị a kpọrọ bekee gynecologist ọkwa wee tuo onwe aha la bụ nhewe bụ ọ dị ndị kele apụọla gụọ kee ọkammụta kpọrọ sayensị ejụọwa ajụjụ wasịkwala wee mbụ ọkachammara la sayensị ọtụtụ nhewe ndị mmadụ la pụọla gaa gụọ la obodo anyị ọ dị ndị ka gụrụ ndị na-eke eluigwe astrọlọji ọ astrọlọjias dịka asụ bekee kpọrọ ya ndị na-eke eluigwe ha na-ele eluigwe anya ha gwaghị ihe kpakpando ha na-eme otu ha ji nọrọ lahịrị lahịrị ihe ndị a ka anyị na-ahụ n'elu ụwa mana elechaa ka ha ra ndị a wee gụrụ n'ọtụtụ ihe ndị ọzọ adịwe inye otuto maọbụ adịwe izi onwe wee ha abụwe ha maara wee mana onye abụ ọma dịka anyị maara ọ bụ david la ndị ọzọ nso debe kpọmkwem n'ebe anyị were ihe ọgụ ka akwụkwọ nsọ anyị ula david dere ahịrị ka ebe na onye abụọma nsorola ndị a nwere ike isila bụ sayensị ọ sayentist o nwekwara ike asụla osula ndị a kpọrọ astrologians ndị na-eke eluigwe ndị na-enyocha elecha mbara ihe niile ihe okike wee ha si elaka mere ka ọzọ emefu mgbe onye abụọma nlechara nke ya n'ebe anyị were ihe ọgụgụ nke akwụkwọ nsọ onye abụọma nkwufụrụ lee eluigwe na-akọ nsọpụrụ nke chineke na ọ bọọlụ aka ya ka mbara igwe na-egosi ya gaa n'iru ya si n'otu ụbọchị na-agwa ụbọchị ibe ya okwu na ọnụ n'ọnụba ihe ọ pụtara bụ onye abụọma elechala nwoke amamihe chineke nyere ya ha ya agụtala ọ dịghị onye ọzọ ya nwere ike ịnọchite ikwu okwu ya la amamihe ala bụ chineke ndị ọzọ ndị kọrọ ha kewe gụrụ pọta onye abụọma ndị ikwupụta chineke anyị na-ekwu okwu mata chi ọtụtụ ụzọ we ka anyị kwesịrị ịmata chi chineke kere gị gị ma mma too ogologo nwee ego ị kwesịrị ịda asị ego a m nwere chi nyere m ebe ee mma ka m mara chi mere ka m maa mma labụghị inye otuto eleghị anya ndị mụrụ gị ma ọ bụ otu iji gbalịa lekọta onwe gị anya ọtụtụ ihe ha ọtụtụ ihe ha dị ndị ụmụ mmadụ na-esilela ya rie otuto dịra chineke mana akwụkwọ nsọ ndị ikwu okwu matachi ọ bụrụ na ego akwụkwọ matiu isi iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ na iteghete akwụkwọ nsọ si n'ebe ahụ unu na-ehi ụzọ n'ihi na unu amataghị ihe edere na akwụkwọ nsọ na ọbụ ike nke chineke ka ha rabụ ihe niile anyị na-ahụ n'elu ụwa mgbe anyị hụ ya ihe okike niile ndụ mmadụ na otu mmadụ jide aga ije n'agbanyeghị ma ọ na-agazi ma ọ na-agazi ọ dị ndị ekere ide elewe anya sitela afọ nnewe ụkwụ rụrụ we ma ọ bụ ofu anya adịghị ya ma ọ bụ ahụ wee zuchaghị oke kwesịrị ide elekwawa anya gị si chineke imeela a na-ekwu okwu mata chi n'ihi na ịmata chineke na ebe chineke nọ ka ndụ dị ụzọ ebe abụọ anyị kwesịrị anyị ga ekwutu okwu n'ọnọdụ ịmata chineke kemgbe bụ n'ọnọdụ mmekọrịta anyị na ibe anyị na ekwesịrị site n'ebe m nọ agwa m na-akpasị mmadụ ibe m mata chineke otu m ji na-ele ya anya otu m ji na-agwa ya okwu ije ọgịga mụ na ya otu m ji na-akụziri ya ihe onyinye ndị m na-enye mmadụ ibe m ekwesịrị isi na ya mata chineke ọ dị ndị bụ okwu ọnụ naanị ekwutọ chineke enwere ike adịla anya n'ịbụ onye na-ekpere chineke mana otu ntabi anya gị kwuo otu okwu ị ga-ekwu imeela ka ndị mmadụ site n'ụzọ dị otu a kwujọọ chineke enweghị uwe ike isi n'ọnọdụ okwu a ikwuru mata chineke ọzọ bụ na ndụ ka ime mmụọ anyị kwesịrị ịdị eme otu a ka jehova siri n'ihi na ọ onye jupụtara na mmụọ nsọ bụ onye nwere ike ịdị eme otu a ka jehova siri oku na-akpọ anyị n'oge awa ka anyị jisi ike mata chineke n'ụzọ niile otu iji na-agwa ndị mmadụ okwu dịka anyị kwuru otu iji na-emeso otu iji de elewe anya ụfọdụ ụfọdụ na-enwe ekworo megide mmadụ ibewe ụfọdụ akwaso mmadụ ibewe iko ụfọdụ a na-esu imi n'azụ ụfọdụ a na-ekwu okwu achị ụfọdụ a na-enwe ekworo nke obi ụfọdụ na-egbukwe ndị mmadụ n'ụzọ dị otu a ọ dịghị otu ị ga-esi na ya amata chineke na ndụ ka ime mmụọ dịka anyị na-ekwu okwu ya gwụla naanị ụzọ ị ga-esi amata chineke ọ bụrụ na ime ya leela akwụkwọ joshua bụ ebe ikpeazụ anyị ga-achọ ka anyị gụọ hosia e, isi anọ ahịrị nke isii n'ihi enwe ọmụma chineke ka ndị m na-ala n'ihi ọ bụrụ na anyị amata chineke ọ dịghị otu anyị ji esiri ụzọ dị otu a e, ala n'ihi mana anyị enweghị ike ịla n'ihi n'ihi ịmata chineke mana anyị bụrụ na anyị ajụ ịmata chineke ihe ọzọ ga-esote ya mbụ ịla n'ihi naebukadneza n'ihi amaghị chineke dowere ya n'ime ọhịa afọ asaa ya eyi ya anụ ọhịa n'ihi amaghị chineke nne na nna mbụ anyị n'ihi amaghị chineke mere wee nupụ isi rie mkpụrụ osisi ahụ fero ihe mikpuo na osimiri uhie ya na ndị agha ya n'ihi amaghị chineke golit n'ihi amaghị chineke ka o ji lụfuo ndụ ya ụmụ chineke oku na-akpọ anyị ka anyị nwee ọmụma n'ebe chineke nọ n'ihi na ebe chineke nọ ka ndụ dị josef maara chineke n'ala ijipt ọbịa mere ebugo ya n'ogo ahụ ọ nọ anyị na-eji akọ akụkọ ka anyị jisi ike lọghachi n'ịma chineke n'ihi na ebe chineke nọ ka ndụ dị jisi ike mara ya ka ị na-ama ya taa n'ime ihe onye nwaanyị nyere n'iwu arịrịọ mbụ ka onye nwaanyị nyere anyị aka ka anyị site n'ịma chineke keta ndụ ebighị ebi ka ọ dịrị gị otu a gị onye na-anụ olu m n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen chineke anyị ana m enye ka ha rabụ mkpụrụ obi ndị a nụrụ olu anyị n'oge a n'aka gị ka imepe akọ na uche ha ịmatakwu onye bụ na ime otu a ka jehova sịrị na ịmara gị n'ụzọ niile ka ị nwekwana ike isi na ọnọdụ na ha amatala gị kpọrọ ha kpọrọ anyị nye onwe gị ihe ndị a ka anyị na-arịọ n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen onye mgbasa ozi alaribe godwin chiwendu imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa na-echekwutara anyị ọdịmkpa ọ dị ịma chineke anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka gị onwe gị mara chineke n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo